Mark isi nke abụọ mgbe ọ batara ọzọ na Kapanọm mgbe ụbọchị ụfọdụ gasịrị e wee nụ na ọ nọ n'ime ụlọ ọtụtụ mmadụ wee zukọọ nke mere na ụzọ adịghị ọzọ ee ọbụna n'ọnụ ụzọ ọ na-agwakwa ha okwu Chineke ha wee bịa butere ya otu onye akụkụ arụ ya nwụrụ anwụ nke mmadụ anọ na egbu mgbe ha abụghị ikuru ya bịakute ya n'ihi igwe mmadụ ha wee kpupụ elu ụlọ ebe ọ nọ mgbe ha kpupụsịrị ya ha wee buda ute nke onye akụkụ arụ ya nwụrụ anwụ na-edina mgbe Jisọs hụrụ okwukwe ha ọsị onye ahụ akụkụ arụ ya nwụrụ anwụ nwa a na-agbaghara gị mmehie gị niile ma ụfọdụ n'etiti ndị ode akwụkwọ na-anọdụ ala n'ebe ahụ na-atụlekwa okwu n'obi ha sị gịnị mere nwoke a na-ekwu okwu otu a ọ na-ekwulu Chineke onye pụrụ ịgbaghara mmehie ma ọ bụghị otu onye bụ Chineke ngwa ngwa ebe Jisọs mazụrụ n'ime mmụọ ya na ha na-atụle okwu n'ime onwe ha otu a ọ sị ha gịnị mere unu na-atụle ihe ndị a n'obi unu olee nke ka mfe isi onye akụkụ arụ ya nwụrụ anwụ a na-agbaghara gị mee gị niile ma ọ bụ isi bilie chiri ute gị chegharịkwa maka unu wee mata na nwa nke mmadụ nwere ike n'elu ụwa ịgbaghara mmehie ọ sị onye ahụ akụkụ arụ ya nwụrụ anwụ m si gị bilie chiri ute gị laa n'ụlọ gị o wee bilie chiri ute ya ngwa ngwa pụọ n'iru ha niile nke mere ka ibobo nwa ha niile na-arụ ha wee too Chineke sị ọ dịghị mgbe ọbụla anyị hụrụ ya otu a o wee pụọ ọzọ gaa n'ụsọ oke osimiri igwe mmadụ ahụ niile wee na-abịakute ya ọ na-ezikwa ha ihe mgbe ọ na-aga ọhụ Livai nwa Alfios ka ọ nọdụrụ n'ụlọ ụtụ ọ sị ya so m o wee bilie so ya o rue na ọ nọdụrụ na nri n'ụlọ ya ọtụtụ ndị ọna ụtụ na ndị mmehie sokwara Jisọs na ndị na-eso ụzọ ya nọdụ na nri n'ihi na ha dị ọtụtụ ha na-esokwa ya mgbe ndị ode akwụkwọ dị n'etiti ndị Farisii hụrụ na ọ na-eso ndị mmehie na ndị ọna ụtụ ahụ eri ihe ha wee sị ndị na-eso ụzọ ya gịnị mere ọ na-eso ndị ọnụ ụtụ na ndị mmehie ahụ eri ihe mgbe Jizọs nụrụ ya ọ sị ha mkpa dibịa akpaghị ndị dị ike kama ọ na-akpa ndị arụ na-adịghị mma abịaghị m ịkpọ ndị ezi omume kama ọ bụ ndị mmehie ndị na-eso ụzọ Jọn na ndị Farisii na-ebukwa ọnụ ha wee bịa sị ya n'ihi gịnị ka ndị na-eso ụzọ Jọn na ndị na-eso ụzọ ndị Farisii na-ebu ọnụ ma ndị na-eso ụzọ gị adịghị ebu ọnụ Jizọs wee sị ha ụmụ ndị ikom nke ụlọ a na-alụ nwunye ọhụụ ọ ga-abụ na ha pụrụ ibu ọnụ mgbe ha na onye na-alụ nwunye ọhụụ na-anọ ka oge ra ha na onye na-alụ nwunye ọhụụ na-anọ ha apụghị ibu ọnụ ma ụbọchị ga-abịa mgbe a ga-anapụ ha onye na-alụ nwunye ọhụụ mgbe ahụ ka ha ga-ebukwa ọnụ n'ụbọchị ahụ ọ dịghị onye ọbụla na-ewere iberibe akwa ọgbụgba ọhụụ dụkọta n'uwe ochie eme otu a nke kwesịrị imechi ya na-adọkapụ ihe na-arụ ya nke ọhụụ na-adọkapụ n'arụ nke ochie ndọka jọkarịrị njọ apụta ọ dịghịkwa onye ọbụla na-agbanye mmanya vaịn ọhụụ na karama akpụkpọ ochie eme otu a mmanya vaịn ga-agbawa karama akpụkpọ ahụ mmanya vaịn na karama akpụkpọ alakwa n'iyi ma a na-agbanye mmanya vaịn ọhụụ na karama akpụkpọ ọhụụ o rue na ọ na-aga n'etiti ubi ọka n'ụbọchị izu ike ndị na-eso ụzọ ya wee malite ịghọ oke ọka mgbe ha na-aga ndị Farisii wee sị ya lee gịnị mere ha na-eme n'ụbọchị izu ike ihe na-ezighị ezi n'iwu o wee sị ha ọ dịghị mgbe ọbụla unu gụrụ ihe David mere mgbe ọ nọ na mkpa mgbe agụụ gụkwara ya ya onwe ya na ndị soro ya otu ọ batara n'ụlọ Chineke mgbe Abayata bụ onye isi nchụaja rie ogbe achịcha a na-eche n'iru Chineke nke na-ezighị ezi n'iwu ka erie kama ọ bụ naanị ndị nchụàjà ka o ziri ezi o wee nyekwa ndị ya na ha yikọ o wee sị ha e mere ụbọchị izu ike n'ihi mmadụ emeghị mmadụ n'ihi ụbọchị izu ike ya mere nwa nke mmadụ ji bụrụkwa onye nwe ụbọchị izu ike